ndị Ndewo na ụmụ akwụkwọ St. Patrick's ndị njem ọnụ anyị abịakwa ọzọ n'ihe ọmụmụ asụsụ Igbo anyị nke taa nke ndị SS2 abụ m Oriakụ Nwegbo Suzan ee n'izuụka gara aga anyị lebara anya na tense na aspect taa anyị ga-elebazi anya na ihe ọmụmụ nke a kpọrọ enwemenwe akụ na ụba enwemenwe akụ na ụba Ewemewụ akụ na ụba bụ ihe dị iche iche mmadụ nwere n'ụwa nke o nwere ike isi na ya wee gbuo mkpa bịakwutere ya maọbụ wee rijuo afọ. Ihe ndị a gụnyere ego, ụlọ, ala, ọba ji, ihe akụkụ, enunu, mkpụrụ osisi, tinyere mmadụ. Dịka ndị Igbo si wee kwenye mmadụ ka e ji aka, mmadụ bụ akụ na ụba kachasị elu n'ebe ndụ ndị Igbo dị. A makwaara ndị Igbo na ụwa niile ọ kachasị na Naịjirịa agbụrụ atọ enwe na Naịjirịa ọ bụ ndị Igbo ka a maara bụ ndị nke kachasị agbasi mbọ ike iji wee hụ na ha kpatara akụ na ụba ha ekwenyeghị na ịyọ ayịyọ dịka ndị ụmụ nwanne anyị ndị bi n'ugwu Awụsa kama ha kwenyere na onye ọbụla gbasiri mbọ ike ga-eriju afọ e nwere ụzọ dị iche iche ndị Igbo si ezipụta akụnụba ha n'oge gboo mgbe gboo ọ bụghị naanị onye ji ego ka a na-ewe dịka onye nwere akụnụba ọ ga-abụ nwoke dị ịnụ nwaanyị ihe ndị a ga-ajụ bụ ma o nwekwere nkwụ ma o nwekwere ala ma o nwekwere mkpụrụ osisi dịka ụkwa ọjị na mkpụrụ osisi ndị ọzọ bara uru n'ala Igbo ụzọ ha si egosi ọ bụghị naanị mgbe mmadụ ji ego kama e nwere ọtụtụ ụzọ onye Igbo si egosi na ya kpatara akụ na ụba n'oge gboo ụzọ dịka nke mbụ site n'ịlụ ọtụtụ ụmụ nwanyị na ịmụta ọtụtụ ụmụaka ha na-eme ihe dị otu a n'ihi na ha na-enwe obosoro ala nke ha na-akọ ugbo na ya ha kwesịkwara na ọ bụ igwe ka mma na ọ bụ ọtụtụ ụmụ nwaanyị na ọtụtụ ụmụaka ga-enyere aka iji wee na-akọpụta nri nke ukwuu ọzọ bụ inwe ọtụtụ ndị odibo nakwa ndị ohu ndị odibo bụ ndị mmadụ kpọtara na-enyere ya aka nwekwara ike echi ekpebie na ha chọrọ ịnabe nna ha mana ohu bụ onye mmadụ ji ego ya gote na-enweghịzi ikike ịnaghachi na be nna ya ọzọ oge gboo ọ bụrụ na mmadụ nwee ọtụtụ ndị ohu maọbụ ndị odibo a na-eji ya ama onye ahụ dịka onye ji akụ na ụba nke atọ inwe ọtụtụ ala a na-akọ ugbo na ya dịka anyị kwuru na mbụ na ihe ha ji ala ọtụtụ nwaanyị bụ na ha na-enwe ọtụtụ ala ka ha wee nwee ike na-akọ ugbo ọzọ onye Igbo sikwa egosi na ya akpataghị akụ akụnụba n'oge gboo bụ site n'ichi ọtụtụ echichi dịka ọzọ ji ichie na echichi ndị ọzọ eji wee mara ndị Igbo ọzọ dịka ibe ya bụ ọba ji ole onye ahụ nwere ọba ji ole onye ahụ nwere mmadụ nwere ike nwee ọba ji atọ anọ ise agụnye onye a na onye nwere akụnụba n'obodo nke isii site n'inye ndị mmadụ enunu ndị mmadụ na-enwe enunu dị iche iche dịka ewu ọkụkọ e, ehi ha nwere ike na-enye ya ndị mmadụ ka ndị ahụ na-enetere ha ya anya ọ bụrụ na enunu dị otu a mụọ nwa ha ga-eke ya ụzọ abụọ wetara onye ahụ nyere ha enunu onye ọbụla na-eme ihe dị otu a so na ndị onye Igbo na-agụnye dịka onye nwere akụ na ụba ụzọ nke ọzọ bụ site n'inye ndị mmadụ nri ndụ ha nwere ike ha nọkọta ha kpọọ ndị ụmụ ogbenye kee ha nri ndụ màọ̀bụ̀ sie oriri kpọọ ndị mmadụ ka ha bịa rie na-enye akwụghị ha ụgwọ ọbụla ụfọdụ ụfọdụ ndị mmadụ na-egosipụtakwa ya site n'ịza aha otutu dị iche iche dịka ọchịrị ọzụọ dịka mmadụ na-esi oriri akpọ ndị ụmụ ogbenye ka ha rie nwere ike a na-etu ya aha dị otu a site n'ụdị aha dị otu a mara na onye a bụ onye kpatara akụ na ụba enwekwaziri ụzọ ndị ọzọ dị iche iche mana dịka ihe si wee dị ugbu a ihe agbanweela ihe onye ọbụla na-ekwuzi okwu ya bụ ego ego ego ego ihe abụghị ihe eji mara ndị Igbo bụghị naanị ego bụ akụ na ụba n'oge ugbu azi onye ọbụla na-achụzi ya bụ ego tigbuo ma zọgbuo ọchasị gbute ọchaghịsi gbute nke a bụ ihe eji mara ezigbo nwaafọ Igbo ụzọ ndị mmadụ si egosizi akụnụba n'oge ugbu a wee gbanwee gbanwee nke dị ukwuu site na nke izi ha nwere ike ịrụ ọtụtụ ụlọ elu na ụlọ ala mgbe sị na o nwere ụlọ elu dị iche iche na obodo dị otu a dị otu a nọ n'ihi ihe dị otu onye a nwere akụ na ụba ụzọ ọzọkwa bụ site n'inwe nnukwu ego n'ụlọ akụ dị iche iche ụzọ ọzọ esikwa egosi akụ na ụba n'oge ugbu a bụ wee bụrụ ụdị oke ụgbọala onye dị otu a kwụbara n'ahịrị n'ahịrị ọ bụghị naanị na ọ na-anya otu ụgbọala kama na o nwere abụọ atọ ma ọ bụ karịa ụzọ ọzọ wee bụrụ na otu onye ahụ si aga ala bekee abata ugboro ugboro esikwa e n'ụzọ dị otu a ma na mmadụ kpatara akụ na ụba n'oge ugbu a otu onye ahụ si enyere ụmụ ogbenye aka site n'ịrụrụ ha ụlọ ma ọ bụ ịzụrụ ha ịzụrụ ha ụmụ ha nwekwara ike igosi na mmadụ kpatara akụ na ụba n'oge ugbu a ụdịrị ụdịrị ọkwa mmadụ jikwanụ dịka asị gị na mmadụ bụ kọmishọna ma ọ na mmadụ bụ gọvanọ ye ikwesịghị ịma na onye dị otu a mere gịnị kpatara akụnụba so ụdịrị ọkwa mmadụ ji n'oge ugbu a ma ọ bụ ụdị nzere asị gị na mmadụ bụ prọfesọ ma na onye ahụ bụ dọkịnta ee ọkwa dị otu a onye ọbụla nọ n'ụdị ọkwa anyị ewerego ya dịka onye nwere akụnụba ọzọ anyị nwekwaziri ike iji wee zipụta ya bụ ụdị ahịa maọbụ ọrụ onye ahụ na-eme gịnị arụ ụdị ọrụ onwe ụdị ọrụ ọ ga-abasị gị na mmadụ na-arụ ikpebie n'obi gị na onye a bụ gịnị akụ nwere akụ na ụba ọ bụrụ na asị gị na mmadụ na-azụ ahịa dị ka ahịa ụgbọala anyị ekpebigo na onye a bụ onye nwere akụ na ụba ihe a bụ ụzọ ndị ndị Igbo si egosizi akụ na ụba ha n'oge ugbu a so anyị wee na-asị na akụ bụ ihe dị ezigbo mkpa na ndụ onye Igbo ọ bụkwa ihe eji mara ndị Igbo n'ihi na e kwuru na akụkụ ụwa ọbụla ijere na ị ga-ahụ onye Igbo ka ọ nọ ebe a na-agba mbọ ịchụta ihe ọ ga-eji wee nye ezinụlọ ya afọ nyejuo ha afọ mana ọ dị mma na anyị kpatara akụ na ụba n'ụzọ dị mma anyị wee na-asị na anyị ga-akwụsị ihe ọmụmụ a ebe a mana n'izu ụka na-abịa ọ ga-adị mkpa na unu depụtara Akaọrụ ise eji mara afọ Igbo akaọrụ ise eji mara nwa afọ Igbo nke na-esote ya idepụta ihe ụfọdụ na-adịchaghị mma ndị mmadụ na-eme iji wee kpata akụ na ụba ndewo